enweghị ka ị ga-esi enweta Biafra ma naijiria ekwere ihe a na-eme ha na-emechu Biafra mgbe mgbe ọ na-awụ ya kpọọ Biafra ọ na-ama mmadụ n'ahụ mana na-emesi Biafra ka ihe ụmụaka ka ihe Nollywood ihe a na-eme ịhụnanya a na-eme ka apụta na Jerusalem aga ebe anyị na-ekpe ekpere ewere fotograf kamera gowe ka a na-ahụ onye na-ekpe ekpere ohe ụmụaka ka a na-eme ka esi eme ya kedu ihe anyị ga-eke enu na ihe ndị a onye ma akpọkwa ya iyi kparịwa onye ọwụla ahụ ka esi eme ya ị ga-enwetegwu enweghị ga-enwe enwetegwu biafra mmanwụ enwetegoro ha biafra enweghị na-ekwuzikwu biafra mbụ so onye IPOB na-eme ọ dịka mmadụ ịnọ na awụrụ na-enekwa awụrụ mmọnwụ ịnọ na mmọnwụ na-anekwa mmọnwụ ọzọ anyị nọ na biafra esikwa na ịchọrọ biafra ha ma ama na ha nọ na biafra na-achọkwa maka na ha ghọta ha na-eme onwe ihe tupu ụzọ chineke na aka ya eme so ihe biafra anyị nọ n'ime biafra ọ chukwu ga-eji aka sị taa gọọmenti unu ga onwe a na-alụ ọgụ ịlụ e ọgụ e ndị mmadụ n'ụzọ na-ezighị ezi mana ịma nụtakwa ya n'ọgụ ahụ mahatma nnwere onwe na ndị india na-enweghị agha alụ so enwe mgbe m uche ịlụ agha so ndị na-asị na ndị na-ekwu okwu biafra maka ndị na-ahụ agha ọ maka na ha ji lụ agha mana ndị na-ekwu okwu biafra na ụzọ omenala enweghị na-atụ egwu nọ na ya so enweghị na-atụ egwu nọ na ya ọ ka ndị ụwa si enwekwenye ya